ọ bụrụ na ochie dibịa nwa ofeke eburu ekete tigharịwa kedu okenọlụ dibịa nwaanyị n'ala Igbo ịjụa nwoke ọ gị na o ji ọfọ ịjụa nwaanyị ọ gị na o ji ọfọ ịbịa n'ala Igbo enwe dibịa nwoke enwe dibịa nwaanyị ọrụ ha niile dịgasị iche iche iji wee maa atụ enwe dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ enwe dibịa afa enwe dibịa ọgbanje enwe dibịa ọfụ enwe dibịa anwansi enwe dibịa alụ enwe dibịa aja tupu a asị na nwaanyị na dibịa mara ya o nwere ọtụtụ ajụjụ dị iche iche ndị okenye na-ajụ ma ọ bụ ọtụtụ ihe na-eme na ndụ ya a ga-asị na ọ dị ka ọgbanje maọbụ otu a na-enye nwatakịrị nwaanyị ya nsogbu Nke mbụ a ga-ajụ na ikwu nne ya na nne mụtara nne ya a na-eme dibịa ikwu nna ya na nna mụtara nna ya abụ dibịa tupu nwaanyị amalite ime dibịa n'ala Igbo nwaanyị na-agbanite na eji ọ na-akwụzu akwụzu na nwaanyị ọ bụrụ na ọ chọọ ịza okike ụwa ya di ya na-akwụdoro ya ndị be nna ya na-akwụdoro ya mana o nwere ọtụtụ ihe dị iche iche ọ ga-ezere ma sọrụ nke mbụ bụ na dibịa nwanyị anaghị eke uke nke ịbụa dibịa nwanyị anaghị akụ ọfọ n'ala nke ịtọ dibia nwanyị anaghị aka nzu n'ala mana o nwere ike ịma nzu tee n'iru ma n'aka dibịa nwanyị nwere ike ịgọ ọfọ ịgọ ọjị mana ọma nwa ya o nwere ike nye nwa ya nwoke ma ọ bụ di ya ọwarị ya ya bụ ọjị ọ chọọ imedo agwụ ya anụ ọbụla ọ kpụtara n'obi agwụ ya ọ ya agụdoru mana ọma nji aka ya gbuo anụ ọ bụ di ya ma ọ bụ nwa ya nwoke ji eburu ya anụ ahụ kedu ọrụ ha na-arụgasị n'ala Igbo nke mbụ bụ na ọtụtụ ndị dibịa nwanyị bụ ndị na-abụ dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ ha na-ebunye ọgwụ dị iche iche dịka ọgwụ ịba ọgwụ nta na ọtụtụ ọgwụ nwaanyị dị ime na-aṅụ ọtụtụ bụkwanụ dibịa nje ha na-arụ ọrụ otu iji wee gbakwunye ọtụtụ bụ dibịa na-agba ọkpụkpụ ya bụ ihe na-esite na nne nne maọbụ nna nna nna maka na ma ahụ bụ ngwuru o si wee bịa ije na dibia dị na obi ahụ unu rue tata ịjụa nwoke ọsị gị na o ji ọfọ ịjụa nwaanyị ọsị gị na o ji ọfọ ndị dibia akarịgo ndị eze nwaanyị bara ụba ma ndị akpọrọ ọkpụkpọ oku ma ndị akpa ọkpụkpọ oku onye ọbụla na-azazi eze nwaanyị nwanne m nwaanyị kedu oke na ọlụ gị dịka dibịa nwaanyị n'ala Igbo ọ nụrụ karịa ibe ya ọ bụrụ na ọ bụ mbọsị mbụ ka ị na-afụ m a sị gị nnọọ sonye ma tụsara m ozi a echefukwana isonye n'ihe na-eme na my YouTube page ajụna onye na-ekwu m aka mbụ nwanne gị nwoke bụ maazi UC asị m ọ bara agụba ọ ga-abara isi ụmụnne m ndị Igbo ndewo